ọnụ wụgharịnji ụmụbarenji ndị barenji ụnụ wụgharịnji arenji dị n'isi ụnụ ehike ụmụbarenji ụnụ bụ arịnji arịnji dị n'isi unu ehike bụ arịnji ụnụ bụ arịnji arịnji dị n'isi unu akarị ụnụ bụ arịnji imelu onye isi ofu ụzọ <laughs> ife niile abụgharị nji ụnụ bụgharị nji arị nji dị n'isi ụnụ ehike imere onye ogbi okwubu okwu <laughs> nwanne ife ndị abụgharị nji ụnụ bụgharị nji to God who made me and you ụmụ be arị imela onye ngwọrọ ọ gawa ije <laughs> ife niile abụgharị nji ụnụ bụgharị nji <laughs> ụmụbe arị nji <laughs> chai ebuka arị nji o vutere katakata ebuka arị nji To God who made me and you, O mú bẹ́ O Nobo nù O arrange, ó O Nobo arrange, O nù bó arrange, na Lagos, <laughs> arrange na Abuja, <laughs> jẹ́ ke wà arrange. <coughs> ndị niile ya na na kọmuniketi wara nji chineke <laughs> ụmụaka mmerụ ụnụ niile n'orie na-ahụ na nkwụ n'ike ka a na-akpọ traditional uke na damwurude nke kingdom anyị nọ n'oge okwu na ụka mgbede ọ bụrụ na ị nwere okwute were bịaba inwe nwee mvụ were bịaba inwe nkọrọ were bịaba nke ọwụ na ị nwere were bịaba ọrịba ncha niile dị welkom n'oge okwu na ụka mgbede ekele nwoke kele nwaanyị na-ege na-ege anyị ntị n'oge okwu na ụka mgbede a ịnọ Canada ịnọ New ịnọ ịnọ na Lagos ịnọ na Kafanchan ịnọ na Gombe ịnọ na Aba ịnọ na Anambra ndị na-ene akpụ ndị na-endo ndị onumgbe atụga ndụ Anambra ndị mechukwu Chukwu ọrụ udo ndị okwu na ụka na-agala ahịa ọgbaka meelu ụnọ achinyere m ụnụ aka elu nke abụ anaghị agbazi ụnụ ahụ na politiki ụnụ ama na ahụ doro ụnụ bikos <laughs> ụmụaka mere ụnụ ndị anambala ndị demacha ịkpọtara ya akpọ ya tele mụ ụmụazị ya ka mụrụ ọhụụ <laughs> the god who made me ya ebe a ka m hụchara ibe pụ ha asịkwa ibe <laughs> ụmụ anambala chee ịkpọ ịtọba akpọ ya tele ma ụmụ ụmụazị ma ndị okenye onye ọwụna ihe atụgodhube dubiya ya ebe a ka nnọ mara na chineke kere ihe kechie ihu ike ebe ụmụ anambra ha ịkpọ ịta ọnụ oyiwe ọda ahụ na ọnụ tala mee eksperimenti ya gwa ụmụazị ya mụrụ ọhụụ n'akụkụ gị wụda na mbelazị ọgbagodo ịtọ n'oyiwe ka ihe ụnụ ọ ga-esi ada ya n'ọnụ mana ụnụ no m iwe chịkọrọnụba nche chịkọrọnụba nche chịkọ tradishonal nwoke ya dị hapụrụ n'ọhịa eji mụba nne mere me experimenti ya to god who made me ya ịchọ medis experimenti kpọta ụmụazị ndị Anambra ma ndị amabeghị ekwu okwu ndị ka na-amụ ikwu okwu ọfụma eh, ndị ka na-aga praịmarị skuulu from 3 years 4 years 5 years 6 years 7 years 8 years 9 years sọfa gbagodo ịtọ n'oyiwe ife ị ga-anụ n'ọnụ ha tele tele <laughs> na juwa ñakan ndo suka talaye nya ke bo suka ye. so tala ye, apra ka bo ba ye, no mun no no wibo <laughs> o me ci jo ndu be ye, <laughs> ndu be ma so solu do <laughs> o njir mala fa ya e wi fe njir fa mhm maka a na-eme na anyị wụ ofu anyị wụ ofu mmụọ be ndị na-asụkwado onu be ndụ mmụọ be traditional woged na-akpọ ịtọ tale ebe ọ na hụrụ ya okwukwe ha n'okwu by their fruit you shall know them so ebe ọghara ndị a na-akpọ tale tale ọ ụmụnne traditional woged ga onye ọsọ hapụ ha so ka m kenelekwa na-eje ma ị nọ Canada ma ị nọ London ma ị nọ ma ị nọ n'Enugu ma ị nọ ebe ọwụ na ị nọ n'ala ekene ụmụnwụ traditional nwoke dị na-ekene ụnụ kpọọ aha obodo ebe ị nọ ọsịsọ ka nkene ụnụ ma ndị nọ Dubai ma ndị nọ United Arab Emirates ana m ewetara ụnụ ekene ma ndị nọ India ebe ọwụ na ị nọ nara ekene ọ traditional nwoke dara nwa urude nkeke ndọ na-ekene ha from Odinburg Germany ka ozi ekene azi na-abịara ha ozi ekene ka nji abịa ụmaka mere nwoke ụmaka mere nwaanyị nọ Cyprus ụmaka mere ha tisiri tisiri tisiri rio na Cyprus ibe na Cyprus nakwade nyelo nguna kana kwana bugre to ngunu na nyanto cyprus ede kule na ede kule ibe na akwụkwọ nsọ unu to god who made me yo meho nyo zabro na cyprus o unu nwa ura na efu nanya ura na udo na efu nanya obi a ka ofuru ndochland chai omaka mele gị n'ori na hụra nkwọ na-eke from spain hau maazị chukwumo okonkwo from spain omaka mele ụrụ niile nọ na spain na orie na-akwụ na nkwụ na eke ogologo ndụ na ahụ isi ike ebe ọwụna ụnụ nọ na-ezele anwụ anwụ oji ha achawa ụnụ n'ehihie to God who made me and you ụmụaka mere ụnụ niile nọ n'aba ụmụaka mewere ụnụ niile nọ n'aba anụrụ m na anaghị ewezi ọkụ na aba to God who made me and you aba atọwakwara n'ụtọ aba duvukwa n'ụtọ nọ ndị iwe a na-agba hetred oge anyị nọ na-aba ndị Lagos na-abịa egolo anyị ahịa na-aba ndị Cameroon na-abịa egolo anyị ahịa na-aba many people so no because of na dat nke eji mebisiere anyị ụzọ mana jisi na ike na-agba mbọ unu elu uzukwere hope anyị ga na-eji nja unu niile nọ na aba n'ori na akwụ na nkwọ na eke ka unu nwee ike ime aba ka ọ dịka Japan ahụ ekwere anyị na nkwa ụmụnne anyị nọ na Dubai <laughs> to God duwe anyị dunaba dubai oya gwa dubai baje ne duru n'ole na ahụra nkwọ na-eke ezumezu ohu mmụọ na nnu mmụọ chere aka ụbọchị a mụrụ ụnụ fana kwa eche ụnụ na dubai ụnụ na ọnọ ụnụ na-atasara ba mmanya n'ala e na ncheta nkebe baje na-ebunye ụnụ elu n'ole na ahụra nkwọ na-eke ome ha onye ji eme nweghị ibe ji eme ụnụ ebe ọwụ na ụnụ nọ ebe nọ ka chi ya nọ ụnụ na ọnọ ụnụ ewere mmanya na ncheta nkebe ndị mozambiki heu <laughs> ụmụ kamere ụnụ I get fans from all over the whole world onye ka awụ na chineke na-echeta m kedere m ndụ niile nọ na Mozambique ma ndụ laikere m ma ndụ na-alaike ntụ God who made me and you ha ji emecha ma m hmm? ndụ nọ na Lagos chineke Lagos a unu na-eje saịdị ukwu osisi ndụ saịdị ya ka ejere ewetara ụnụ ngozi ịbụ ha mgbe ọ na-eburu ukwu isi na Lagos to God who made me and you kuo ume ọfụma <laughs> ije ekute ndụ dimba tie ha ibe gị tituo na to God who made me and you evangelist Ganneka anyị nọ n'oge okwu na ụka to God who made me and you Paul was on his way to Damascus mgbe ọ nọ n'ebe ndị mmadụ na-akọ ndị mmadụ duka duka ọ ntere ọhụ ibe gwara ya okwu o ji sụba <laughs> ọtọ nụzie blesbe ndị mmadụ evangelist gịnịka kedere m eze a na-alụkwụsị kenere m ugo eze kenere m ndụ niile ọla eri ji wee du ebube ine anya be traditional nwoke dede de nke kendọm ebu na emegom extension bem ahụ ọ ụmụnri ụmụnri na-apịchazị na-apịchazị dọst from ọla eri ama obi okeke chai nwanne m nwoke nwanne traditional nwoke edede nwurude nke kingdom nwanne dọlọ ikere dọlọ dọlọ blessing na bless ebe ọwụ na ewureba na bless gbede ori na ahụra nkwere ka ọmaka ma ele ha na-achọba ahụrụba anyị peyoyo <laughs> eze obi chineke <laughs> ụgbaka mewere ụnụ to god who mere m ya eziokwu sọsọ eziokwu sọsọ ịbụrụ jee paịpụ jee paịpụ chọrọ jee paịpụ na-adazi ada o ji o ji aka hie jide aka hie ebe a kwụrụ ya ụgwọ ka ọ gakọchara aka <laughs> ndị omenala anyị mana ana m alụrụ ụlọ ọrụ ụlọ <laughs> ndị ụka ụnụ hụrụ na ana m edeliva <laughs> mana jee paakị nọ n'ala ịbụghị nwa nwatọị ndị togo nwatọị ndị togo ji ahọrị ndụ mmadụ nwa nwatọị ndị togo ji ahọrị ndụ mmadụ ewere ewere ego ayọrọ etikọcha ya n'elu ibe ahụ toys gị ọwụ ibin mmọnwụ bụ ahụ mmadụ na-anọ n'ime mmọnwụ ahụ dati mmọnwụ ahụ mmadụ nọ n'ime mmọnwụ ahụ ibe ahụhụ mmọnwụ ndị be ibe ahụ mmọnwụ ndị togo amaghị m one jee paakị si ọlụla ihe etie dos abdonna ya o ji dojee ka ọ ga amaghị m iwe o paak ka o nwere ibe ọ ga-awụ emechi omenala na ọdịnala anyị ada di mmụọ ọba na-ekritisaizi omenala na ọdịnala anyị di mmụọ ọba na-ebelesi omenala na ọdịnala anyị ya ọ bụrụ na ụnụ gbuo omenala anyị nkịtị ọ bụrụ na di pepụl nwa omenala ahụ gbadi omenala nkịtị omenala ahụ anwụọ silent death mana asụrụ ngasị a na-akpọ ya aba ma na mma ma na njọ ọ na-arise ọ na-arise akpọ onye chi ya anara ịkpọ mmadụ na mma ma ọwụ na njọ ọ ji azago oyibo omume unu kpaziri ka unu ga-eji eme ihe let me tell you my journey because ọ wụrụ that na what must be what must be must be ị nwere ike gị bido ive ị na-eche na ọgụ ji emechafụga ibe ahụ mana dị ndụ ọhụgụ ji emechafụga ibe ahụ mana ọkwa ma ibe ahụ a ga-emecha a ga-emecha ya wecha o nwere m chọrọ igosi gị o nwere ọdụ ụnụ ka Obi ji awụ omenala ya na nwaanyị ọcha But before we could make it down here, we had to go and see the oracle. Coincidence wanted it that we came on a very special day, the Idemile Cultural Fest. So the oracle was very busy, and we were invited to wash our hands, remove our shoes, and me and my mom had to wear wrappers before we could enter inside. To be honest, it felt a bit strange, as if we would invade a ceremony. But they insisted we join them, and even gave me permission to record our experience. Ezengwa was then invited to talk to the chief priest. And he granted us permission to go down to the lake. We followed the narrow path, curious to what was expecting us. Some of us, I think, were even afraid that the crocodile might linger on the side. But what we saw was different. There was a dead chicken hanging over our heads as we made our way down to the water. No crocodile in sight yet. Negente! Now share the video. The further we came down, the more calm the situation got, and the voices from the oracle became distant. The nature is amazing here. Look at the beautiful trees and paths. My mom and brother couldn't help but record this experience, just like me. And then we saw the lake. There were some people already there and we were not sure if it was okay for us to come closer to the water. as Emma was talking with someone else again before we got permission to go down. And once we got closer, we could finally see them. The very famous Aguru crocodiles. This is nothing like what you see in a zoo. These are real crocodiles. These are real crocodiles. Living freely in a lake, in harmony with nature and humans. I took some awesome pictures before we headed back up again. We will not forget this experience and will definitely come back. We will not forget this experience. We will definitely come back. And this crocodile is not what you see in the zoo. This is the real crocodile living in harmony with the nature and the humans. Ihe a ihe anyị nwere be anyị na-asụ ụnụ gbabala ọsọ gbabala ọsọ ewere egwu tie ụnụ n'ahụ ife ahụ dị Johnny m na 2016 ụnụ akaga igbu m ụnụ akaga ime m a lot of things and ụnụ na-eme ya na-enweta the result m ga-emecha tọnụ agụa toru mbe na n'ọcha to a great tourist place because anyị nwere ife dị ya ife ọsọrọ ụnụ so ọsọ dị ya mụnwa study go about every day ntị m kwechiri na-eme small small even though na some of the people m gbara ka m na ha mee ihe jere tọnụ mewe dibia mewe business nke a nke ya own cup of tea ihe ihe mụnwa ma ịwa e ya dị ọkụ dọkụmentị ya evri dantin ti ya ebe anya ụwa ga-afụ ya ndị mmadụ enweghị ike ị na-abata di ya ihe niile ahụ ya otu ọdụ bifo ịbịa na odere udude nka ịfụwa guiyin ịfụ korokoda ịfụ alligators undiscovered unknown ọ bụghị onye ọcha ga-abịa mere anyị anyị nwa ga-emenwu ya anyị gara school of it what we can do ifefe ga-eme anyị na-eme anyị site bidoro m dis journey ndị be anyị kondemuo m ndị isuobia kondemuo m ndị na nke kondemuo m ndị agụata na mbe na anọcha kondemuo m ihe ahụ inferiority complex ọ ihe a ka ndị ọcha ji bunie m enu ọ ife a ka ndị ọcha ji erespekt m ọ ife a ka m jiri tụrụ ife ahụ nọ na-agbara ọsọ and ị gaghị emenwu ya bikọ ọsọ iwu onye ụjọ edo proud of ndụ nna nna gị eji ha adụ proud of gụnwa onye ka m jiwuru akwa o omeghị onye ga-akwatunwu m olesi m o olesi m onweghị onye ga-akwatunwu m onye kwa m akwatuo m onye ahụ olesi na mgbara ga nkịta ya na-achị ọchị ka ibe jee paịpụ ụfọdụ ụmụ anụ ọbịa be jechara obodo oyibo ruo ebe ahụ na-ezuzu ezu ụnụ na-achụ ego were amamihe chụọ ego kwụrụ chọrọ ya gịrịgịrịgịrịgịrị ebe ka o onye ahụ today gbaa ka m kwuo enu ka ị gbaa ka m gwụọ na-agba girigirigiri da ime ihe a ọmụnwa traditional nwokere some people na-eje for somewhere nwụọ di ya for something nwoke a na-akpọ noya discover River Niger ọ nwụrụ ọ na River Niger Mungo pak ọ wụ ebe ahụ ka moskito na malaria gburu ya ọ nwụrụ di ya mana asụ noya discover the thing ụmụazị dị future ndị Igbo ga-adọ proud of traditional nwokere ụmụazị ya na-achọ onye na alafa jere na-anọchi isi ụzọ unu eji ha anọchi nwụrụ m ụzọ enwere m vishọn isi m awa agụrụ <laughs> na nke isi ọhịa agụatoru mbara na ọcha wụ isi m ịfụrụ onwedoghị ebe fụrụ afụ ọsọgorogoji e egbukesi ya ọsọgoro mbuze gbugha ya ọ gbabeghị n'isi ma ọ ka dị one ndị ahụ fix it arịa ndị eze mmụọ odude nke ife ọwụ na m gwara ụnụ na-eme na-emenụ onye esi ije na mmiri onye akaba ji esikwa bịa diskọva kwa udude nke eme akpọta ndị ọcha ndị ọcha ji na-abịa na udude nke na-abịa evri wia jos mee na ibe na-agwa unu na na-edokụ nọ na na-edose na edosi na na eme ihe a udude nke kendọm ahụ eh, chineke kpebụrụ nwaanyị ọcha esigo frọm ibe a kpọrọ eze nwa na-ejegasị all those places traditional nwoke dị na-eje ndị isi ọbịa ha etiri nkịta ndị isi ọbịa ji ala ike ya maka onye ọcha maka ama na natara dishonal woked okwu onye ọcha ahụ nọ na ọ bịara n'ụdị na ọ asụ igbo <laughs> mana nwaanyị ọcha na-amụkwa igbo ụmụ nwaanyị ọcha na-asụzikwa igbo gịnị bụ adị iche mụ na nwaanyị ọcha nwaanyị ọcha na-asụ dọchị mụ nwa na-asụ dọchị. nwaanyị ọcha na-asụkwa igbo ana m asụkwa igbo <laughs> anyị nọta kịta na igbo na-achọ asụ laasị dịsịrị ite ka anyị sụkere dọchị anyị asụrụ dọchị na-eje ma eze nwa ma onye ihe mụ anyị akọnfuz unu mụọ chineke udude nke megwe nne nwa ya eze na ọ dịghị ụgwọ anyị kwuru jee gwa jee paakị jee paakị ije regret most adịghị akpọghị ka eji anabatazi gị ma ọwụ mampas mụanụ ma ụwa <laughs> ya katara na ndo o mezighị onye na-ekwe nnabata onye ya atọrọ ọzọkwa ha egen ebuka ụnụ na-ebu amụma ụgha ndị ụka jebe edo erigo tabako n'ime ha jebe edo origo tụsa tụsa na mmiri gị ṅụọ enye gị arụ krizi gị rie nwụọ ebe ije na-alaghazi n'okpuru biriji to god who made me and inweghị inweghị nri sef landing chikala ada nwetaghị ọhụ ọgụgụ onugwu <laughs> aya ya na na ndị enwetaghị owe ego mkpụrụ agbụ <laughs> akwa ọkụkọ nwa anwa nwetakwa gị <laughs> onye onye akwa ọkụkọ nwa anwa nwetakwa gị n'akụkụ ya ka ọ wee ze ezekatibu nwangu nwụdegide akụkụ ya nkuri nkuri togod jee pak ka ọwa akụ zayọm ọwụ zoro bita wee nyere gị gaa maket we ka ịmaket gwuru ịnweghị ihu afịa ịnweghị ọnụ afịa owuhụ kọmedi wadị so na ọwụ entateinmenti wadị na-eme so ị na-eme ka ị na-eme onye na-eme entateinmenti ọ na-akpọ mmadụ idiọt hmm? jee dene ka ọnụ ya na-agbakọ ụgbaka ọ na-akparị onye ogbere nwere pastọ ọ kparịrị tata ọ kpọrọ ya idiot hmm? ọ sịkwa na ọwe ntatena jee <laughs> Obieko Samuel <laughs> kwenu BBC am looking good nne hapụkwa m aka o ị na-ahụ shọt good nne ruku <laughs> ịkpasugo m iwe in fact ije kịta ya bụ na nọ biko ọsọ bụ ụlọ ka nji edobe ogogo na-arụ ka ị sị na ndụ m okuru anaghị ya nnekwe kọmplimentị to God iwe awụ ka ijere kọmplimentị mba nọ na anaghị m ere okugo udo nye nye <laughs> na mmadụ ya ma ha mmadụ ya nọ n'ọdụ ihe ụmụ ya etu etu ụmụazị eme e, ihe a e, e, enye ọ ọive a mere ọ ọive a mere ọ ọ ọive a mere ụfọdụ ụmụazị be anyị ji ala ndị eze nwaanyị bikọs ndị eze nwaanyị ejeghị nọrọ fa anọghọ n'ụdị eze nwaanyị fa nọ ka ha jere yiri mmiri sketi wepụta mpalaba ụmụazị ụmụazị na-eje ụka were rie ha enu mhm. so jee paakị na ogeti maketi face what is your face no ụta taa ka ịgba na traditional ogede wee handsome man ordinary days enwe ha enwe ha nọ nkọva na ọ na-ajụ ọsọ na-akọva onwe ya ọ bụ na ọchọghị so tata njọ zụrụ dresị ka agwa igbo agbara nze <laughs> nwa <laughs> <laughs> obere mhm. ka ịjọ e zụrụ chime ihe mbara ebuka obi ha nsọ mmụọ anụ bụ nwa native dọkịta ibe ahụ ụnụ taa gara nka nwụ ka ime ibe a jee paakị enweghị ihu ahụ ya nna ọ na-eji amaka edere ndị mmadụ ahịa onweghị ihu ahụ ya ojere amakethire ndum onenye hmm? sinachepakiive koomwakeetie unyemnya sinachepakia vya koomwakeetie la yetu god humedimia yo hafuna avya avya dommwana elongwa ing'wang'wa <laughs> e wala avya dommwa jechepake <laughs> victe jangu <laughs> eziokwu bụ ndotegoro nweta ha ata ngụ ata ụkọmụnwa gị ụkọmụnwawo ụkọmụnwawo ogbu ọda na mmiri emeghikwa egwu dekọra gị kwenu vivi ọ bụ tradishonal wokedi ofu onye gwara ebuka obi na ụbọchị egburu ka ọ na-akpọnwụ Ebuka Renji <laughs> esekata dị hụrụ Naija <laughs> Ebuka Renji <laughs> God o tinyere Naijiria gbagharị ya jepak enweghị ihu abịa ebe ọhụụ na o jere ofuru badara ọka ndị ịgba na ọ na-evu akwụọ ya ụzọ bikos ọ naghị eji ego na agba were abịa ọbịa o ji evugoro ụzọ zogo na o ji erigoro nri bifo ome ihu a olichezie nne eme ihe obido balance onye dị ihe balance nwanne you don't need to balance it nowhere need to be deliver <laughs> ị naghị edeliver hmm? <laughs> jepak amaghị deliver <laughs> agụ ji abịa jepak agụ ji abịa ya ọnụ ndụ nna nna ya ka o jere kparịa ọmadụgheri ibe na ọmadụgheri ya jere na intaviu odogwu bụ ubu mere nwaanyị ọcha ya jere na edi intaviu bikos ụnụ na-ala ike iberivu onye ọcha onye ojii na-ekwu na enweghị ike iberivu mana ụnụ na-ala ike onye ọcha kwuo na-agazi evube ya n'ime unu ụka mebe this time around a ga-eme in open place adị a ga-eme na mmụọ niile nọ n'ala igbo ifuru mmụọ niile nọ n'ala igbo ma nke nọ na beje pak ma nke nọ be ebuka obi mụnwa traditional nwoke dị ekwechirigo na this western world adị nke ọwụ na-emeghe nke ọwụ na mkwuru emeghe ya nje eji m aka mmezuo ya adị na-ene anya ịbụ na ọ ga-abịa na mmezu ọ bụghị ibe niile ka m jere agwacha ụnụ mana ihe nidere wee na-akụ hama n'isi ntu kpọwaị kpọwaị enweghị m ike ịkụjọ ya bikọ ọsọ ndị nna nna m na-akpọ ụzụ ife niile kparịrị mụnwa mma onye pawa with their real names ga-eji fake names gabido ibe ahụ pakparịrị nna ya so that mgbe m ga-abatazi di ya afọ mba pa yes na pa anọteghị aka n'ime the place with which name fake names ị na-eme what he ihe he open ị gazie na-eme ya na nzuzo mmụọ belno si na ọwụ na-ede proud of ya nwa ọ gaghị adị proud of you and ngana na na-ekwusi ya ike wuo to those ones and shame to those people ga na-ejere eme omenala na-akpọ ndị nna nna ba na nzuzo pụtazie n'open na nonsense ifuru ụba anyị ifuru mmụọ niile anọ na nanka nka ifuru mmụọ niile anọ na isu ọhịa ofu iwe ka m agwa ndị eze mmụọ na ndị dibia ụnụ anaghịzi na-akwafu ọbara too much priority ya wụ ịkwafu ọbara ụnụ anaghịzi na-egbu ụmụ anụmanụ ahụ egbu na na-ahafụ ya life ịpụrụ agụ iyi anọ na agụrụ anaghị egbu ya egbu ịpụrụ nama ha ba data agụrụ ka nwere life stock na-agbagharị agbagharị ha ejighị ike akwafu ọbara dị ya ọ dịsị ịkwafu ọbara awụghị omenala na ọdịnala anyị ọ dịsị ịkwafu ọ dịsị ịkwafu ọbala ọ dịsị ịkwafu mmụọ be anyị nwechara ọfịa nwechaa anụ dịgasị ndụ enwere ọfịa mmụọ ọfịa udo gasị udo niile ahụ nwechara ọfịa and ebe a ka a na-edosa anụ dịgasị ndụ ịbatagasị e ebe anyị fụgasị ya ụmụ anụ niile na-akpagharị dị awụwa n'udo okeshọnali enwere ndị a na-ese ndịto mmụọ eyuzuo anụfa hia mana a na-ese ndị ha to mmụọ e uzuo ha for ihe a na-eme ha nwa aga nọchie di ya ego confusuru people ime anya na-anya anya one ime ofu ihe imerezie ya gaba esoghị na the part of ndị na-awa ejide anụ egbuo ya military eso na the part of ndị na-ekipụ di anụ life mmụọ be anyị nwechara anụ dịgasị ndụ kedu anụ dị ndụ ahụ kedu ife mere ndụ dibịa ji kedu ihe ndị dibịa ji makọchicha aka na anụ be anyị ọ pụtara na ụmụazị etobeghị anyị etogo ite care of our ancestors things ndị dibịa nọrọgodo n'akụkụ onwe onye rere ahụ n'ime anyị jee ebe dibịa ndị dibịa ha agwụta anyị ewere mma bee dibịa ha ọkpa ọ dịsị ashị na ahụhụ ndị dibia na-atụrụ ndị be anyị we don't need it ọwụghị omenala anyị ka ọwụ onye dibia pụta opun wute ife ahụ ọ na-eme dị nna nna anyị ma ntụrụ ọnwa anyanwụ n'elu ka ọ na-amonite every downton omenala anyị kwesịrị ihe ọwụ na pepụ na ife ọwụ na imere na nzuzo ị ga-emekwa ya n'ife ị gaghị eme edete na-ezo ezo ọwụghị omenala anyị ka ọwụ omenala anyị ife anyị ife ọwụ na jikọrọ anyị ọnụ wụ ihe mma ka ị ga-ama ife onye anyị ga-ama odos stins mana ihe jikọrọ gị nwa na onwe gị mere gị iji wee wuru personal wụ your personal things don't worry unu ga-emecha mara n'ezie ka mmecha ibe m na-eme n'obe agụ nkwa agụ dozicha ibe unu abụ na webụsaịtị kwụkwabụ webs ụfụ ịntanetị udude na-akwa nka udude nke onyakọrọm udude webụsaịtị kọbụ webs ụnụ afụ omenala anyị ahụ ka e ibe ahụ asụ ụnụ gbabara ọsọ unu ji enene eme na YouTube ma na Facebook ma everywhere unu ga-afụdụ na ibe na-achị ụwa a those things ndị ọcha anyị ga ndị ọcha ga na-abịa be anyị kwalụ ga na Anambra steeti don't worry anyị <laughs> dozicha everywhere ebe ahụ adịwụrụ tourist area akọmensi ya n'Igbo South East tourist eh, place international communities onye ọwụna bịaba ịbịa na ala Igbo were kamera go ị ga-afụ a lot of natural things ma ekede ndụ be anyị wee tourist place ị ga-awụ ebe inenekata ibe ọya ka ndị mmadụ ji mma bata na-egbuzi ọdọ steeti ndị mmadụ na-abịa enenebe anyị igburu eke gburu nke ekenekwe no all those things bụ ihe ndị mmadụ ji abịa anyị na-enenegasị ihe na-eme nnene ịga ọka inenekata enwe ijecha ịga nke anyị nene onwe obodo na nwere ihe ndị eji abịa enene ha mgbe dịrị gbuo mana kịta ha gbakọtara all those things ya azụ mana traditional nwoke na-eweghachikwa those things back mm-hmm. ndị mmadụ ezumọhụrụ na ịchọọ ime gị imebe ya n'onwe gị omeghị onye na-enyere gị aka nobody will fund you and I do it <laughs> ọ na-atọzikwu m ụtọ wụrụ hobby emegide were mara m ebe ọ na ekpara ibe a ọ dịka ọmụnwa nwe ibe niile no ọwụ m nwe iso nwere it is your responsibilities our responsibilities inwe afa dozie ngwurube ụnụ maka ndị ọbịa ji ebido bịaba ọ naghị onye ọbịa bụ ịkpọrọ ya jee n'ụlọ uke nwaanyị ọcha jere ụlọ uke rerecha ọsọ ibe ndị nna nna ha mere ụnụ ka ekwenụ nke wụ nke ụnụ ndị ọcha achọghị igbu ụnụ na ife ndị nna nna ha mere ụnụ adịghị mma mana a chọrọ ka ụnụ dozie fri mana ụnụ amazighị the way to the freedom a chọrọ ka ụnụ nwere onwe ụnụ mana ụnụ amaghị ibe ụnụ amaghị ụnụ amaghị maka ụnụ na nata ume ọchị data saịdị ụnụ enweghị ebe ọzọ ụnụ ma na-awụghị ebe ahụ ụnụ ọnọdụ ka onye furu efu oruo ọnọtega aka ebe ahụ o furu ụmarazi ya na ebe ahụ o furu <laughs> mana ebe o si were fu <laughs> ọ mazighị ebe ahụ so ebe o fujere <laughs> ka ọ ma ọ dị ka kwenu kwenu vivi ịnakọta ịgụwa ya okwu ekwuru ọbịa o huone na Canada kwene kwene viviye hugo na canada omazihe kulobya ikutereho kwe kulobya eh, sọsọ ekeke ọnwa ya na bebe ya na-agwa ya okwu dọrọ ibe dọrọ asa o kweghị ebe ọ mazi so na-aka ọdụ ụnụ nwa wo na-aka ọdụ ụnụ nwa nọtegara aka n'ime ụlọ uke ndị ọcha even na Ebuka Obi asị as asị Ebuka Obi omuoruo Virgin Mary Black White na <laughs> chai na <laughs> even though na anarụgo m anarụgo m na udude kingdom m mana still ana m afụtara na wọchị ndị hụrụ ehu <laughs> ha adịghị njikere na ọ nọrọgo ejere klọb disko ma diski emechi ọ na na so diski emechibeghị bịa nwoke bụ igwe ilo to god ejebe akụ egwu maja bụ ụnọ ejebe akụ egwu maja kungu bụ igwe ilo bụ ụnọ agba nna maja kungu bụ onye bụ igwe ilo eje m akụkọ egwu maja <laughs> ịkpọkọba ahụ akụmegbu gbajaba ụlọ eje m akụkọ egwu mmajakungube ụlọ <laughs> maka oge a na-akụ egwu o megasịrị ndị kụrụ egwu onye ka ọzọ kụrụ E, egwu erihe m isi egwu erihe m isi amana na-akụziri ege n'igbo mgbe eke na mgbe ahụ ọja agbara m egwu onye ọcha chiri eze ije chikwu ọzọ ya ya aiki ị na-aga ejiri ewu ọsọgbugo m ọsọgbugo m egwu erigo m isi egwu erigo m isi amana na-akụzi rege n'igbo mgbe eke na mgbe afọ ga-agbara m ekwu onye ọcha eze igechiko ọzọ nwoke na-ete ngwụ gịnị mere iji were nye otu iko aga m eji iko ngwomere ebe obibi ihe adam ebi ebi ọsọgbugo m ọsọgbugo m egwu erigo m isi hmm? majakungu waiwawawawawa mafrikana mamamamamamafrikana then they call me crazy man then they call you crazy man <laughs> chai <laughs> mwajakungu wayo wayo na kentan <laughs> chai nae <laughs> ngoke suwa ya vyakarolenge acho katako mwaja mwajakungu na youtube kampromoti ole emevula egua disemi vengwala uwezo okikanagwo kweyayomona kwe mondo vale egua anje kwewete diegu because even in a na-agaghị abịa mgbe na-agazikwa ahịa kịta ọ nọrọ ka nwoke ekwuru ọbịa kụrụ egwu mgbe anyị nọ na jubili to god who made me you nwoke kwuru ọbịa nwoke kwuru ọbịa kụrụ ya a tinye ya na yutubu ka o soro ibe rie ibe mgbe ọdụ ndụ kịta ọ kụrụ egwu onye ije ka mbụ n'elu onye ije ka mbụ n'elu ụwa onye ije ka mbụ gbawanụ m onye ije onye ije onye ije ka mbụ onye ije ka mbụ onye ije onye ije ka mbụ abụrụ m onye ije <laughs> chai onye kụrụ egwu awụsa demia na-emeghe bụ sadensa jeenu chọwa ya tụ god hu medimia yo ya weta egwu ahụ tinye na YouTube o megodoghị ka na agba ya kwa ụbọchị <laughs> Good. nke ọkọrọ da wad. one anọ mono lo nna m na-eriju ahụ denyi m tụnyere belo were sị belo wera se mo ururu m nawa obodo ọzọ jebiri ndụ sọrọ m nna m enyewonu m aka uwe obi adụwonu na m ga gabilo ndụ soro nna nye m kenye m oke nke m na m ga obodo ọzọ <laughs> jee biri nna m enyewonu m m mma na wee nawe obodo ọzọ <laughs> chai nna anyị akụ aha na nna mọmkpọba ndị enyi m sịba gwa m ife ngeme ụnụ gwa m ife ngeme fachivanụ mọchi yo fachivanụ mọchi ye sum onye amaghị onye bụ mụ na wali ọzara dịka atụrụ na-enweghị onye ọzụzụ ya na-enweghị onye na-edu ya na-amazi m ife nga-eme na agaghị eme m na nga kunyi dakwuru ya na agbaghala m na agbaghala m chai nna anyị eh, enweghị ibe anyị abụghị na jubiri ọ bụrụ na njọ abịa m ego na-atụ gọdụ chineke agbago ogu egwu agbọghọgụ chineke agbago o mekwara onye nke kwuru ọbịa na-agba edihil edi to nke ahụ ọsọ na ịmụtakwa ha na ode esi asụ oyibo <laughs> gụba baịbụl kwotu wụrụ pastọ ozugbo <laughs> nna na-eme akụ ọgbọ mgbe nke ọbachi ọhụrụkwara chọọchị <laughs> ọtụtụ ibe mere ọkwụ na chineke si akpọ ndụ mmadụ okuo na-afịa ịpụ isikwa ha na be nna gị fụọ ije gbuo abọ ya ịgbacha abọ isi si years to 7 years or 8 years esetụrụ gị e bido nke gị ụfọdụ na-azụ ba gaa n'ihu ụfọdụ na-azụ ife agbari ego ahịa agbariwe so mgbe ego gị ji ebido gbaribe ma mgbe iji ebido họba mkpamkpụ aka na shop gị ọ mgbe a ka eji abịa vuoro gị amụma na ọkwanụ chineke na-akpọ gị oku na iji elekọzi ngwa abịa gị jeziere mpi warehouse werezie megafon ozigbo ozi ọma a of people anyị nabado na jubili ebe ahụ mechara wụrụ pastọ den <laughs> mụnwazi <laughs> ezi ịlụzọ na okeke so ayi wawantu jubili ịkanọka ịnọ na na na na lain na-emeka ụwa chine chineke na lain da nkwa ba ma nwa dịga ebe dịga chai ok ma uche nwaanyị kapa ma ekwu n'ife ife ife niile ahụ ndị na-awa wa ntu jubili <laughs> was there before ịmanụ <laughs> ndị a na-agbagasị afa kịta ma bụ udo ọgụ papa ncha niile ma nwa okwu ịgbafa ife niile ahụ ndị 112 pancha ka ụfọdụ ka nọkwa ebe ahụ paso uche ka na ebe a ma dankwa some of them ka na ebe ahụ na ọ na-eji esi nweta kọntaktị ba inwetanwuhe anaba kọntaktị ofu onye to god who made me and you anyị naba biro kọmuniketi wekwa pasụna ụkwụdụ fancha niile ndụ niile ahụ na ndị ọnwụ ike niile ahụ ka na ebe ahụ <laughs> ijekwa na anyị nwewo ndụ 120 so e bụrụ laịnụ niile ahụ n'ebe ahụ ma 112 ma 1 ibe a anyị ma ma ife niile ahụ nke ọsọ ebe m gbara boy complete 8 years đi kêu mà ị nwere ike ịma m na ụmụnwa ime ana m emechi ihe ike ebe ọbụla a na-anụ gị mara na ana m eso m apịrị ya di ya oge uchebe ka na-agba bọị ma ekwunife ha aka na agbakọ bọị that time so anyị nwewe uchebe wụsa eti ya uche nwaarịkaba elozọ na okeke ọmaka mere ha eje ma elozọ ha so o ebe ahụ ka a na-ana agba ọtụtụ ndụ oku most of people na jubilee ya ha ego abịa ha gbariri hụrụ pastọ ụfọdụ wụrụ ụfọdụ gbara ọkada jewara ụfọdụ muvuo jewara obodo ọzọ mụnwa nke m gbariere mụnwa ego abịa m gbariere na jubili akwa oche nna mụnwa na ige na jubili be jọ meshin dete mgbarifugadi ya nnaghachikwa bakto jubili akwa oche bido vụrụwa ụmụ bido golowe akwagasị ụmụ ụmụ baft ụmụakwa akwa eji akụchi okpuru oche gasị ma ụmụaka ngwụrọ gasị vurie na-ana gwuo mbe ejetụbekwaghị ngwo mbe bifo n'otu agwụ nke nsi were bido vukọrọ ngwa abịa nnọọ bika enwevụrụ kọstọma na-abịa ego ya fọrọ ngwo mbe so ha anaghị abịazi all ọf the sudden ha anaghị abịazi den mụnwa decide ya na m ji egoro ụmụ ibe ha na-abịa ego ka m chọrọ jee data area mara na o nwere discovering ọhụm abịa ọhụm abịa bụkwara ọba ịkwara na m ebido nribe so ọhụm abịa like that eluru m for of them ha ego m ngwa afịa ha gochie the nwe gen nnaghachikwa vukwuo mụọ bụ na aka m siri bido na ya nazi ya anyị ngwa na gwombe birizikwuo na gwombe ahụ mechaa discover kwa na john ekwuru ọbịa john gombe den so anazia ya bombe meka nwa e, ba nwanne jeziko mana eko nna ndị abaikwala m ọgaranya ebe ba from nwa nwa atachiri ya 50000 atachiri ya ne lu 50000 den ngwụrụzi onye na vungwa ngwaahịa ya gwuo because because ndobe jeziko vime ego emekwara nwa mma na a na-akpọ isi akụ seko onye gwuo mbe to God who made me and you it is good to people it is good to people na-agwa people eziokwu <laughs> ị nwere ike na-ebugharị gị ije na-ajụghị ka ekwere onye isi nweta visa jee Germany ka ekwere onye isi nweta visa jewara ebe dị otu a nwanne anaghị <laughs> eme ihe niile a n'ike nọọ mgbe ị na-ele anya n'elu nne anya na na omeghe onye kwụgo n'azụ nobody nwanne gị na-ebuli onwe gị ya nobody life somebody can somebody anya na-afụ gị people are watching you they are seeing you enwere ike ha agaghị react mana when you fall ịfụda nwere ndị na-enene gị na-awọchi gị sezi mana ikwe ha ekwu okwu so that you are fallen with the opportunity ha nwee bịa to your rescue so afro na you really fall mana mgbe ahụ ị ka na-akpagharị onweghị onye ga-abata onweghị onye ga-ikwughe ikwughe ikwughe neten nobody knows until i mepee ọnụ gị kwuo mana ikwughe just wait until the final judge ihe a mgbe ụkwụ kpọrọ gị daa mgbe a ka ị ga-eji ama na enwere lot of people o meghị congratulation ma ị na-agwa m nwa ahụ nweta gị ebe ahụ wụọ ngụ ka onugbu ị na-aza kwenu vivi jee gwuo ebuka ya da congratulation ndụ Zion ụnụ to God who made me and you ụnụ mana ife m na-eme wu the realities mana ụnụ jere because ana m adụ nkịrịnka n'anya ọ bụrụ na nna adụ ka nwa igbo agbara nze were na-eme ibe a na-eme ụnụ ga ike ya ma ọ na nna adị ka 50 cent ma ọ minem ma wụ ndị a na ma otu pak ọ bụ na nna adị ka ma were na-egosi ụnụ ibe nketa nke ndị nna nna ụnụ ụnụ karịa laik ya ruo elu m nso mana duto na mbịa m akpa nzu n'anya dụ nnọọ ka onye ajụrụ ajụ ụnụ agbọhụworo m ụnụ agba ọsọ ọkwa native doctor netiv doctor don't worry don't worry agwara ụnụ gbawara ndị nna nna ụnụ ọsọ ụnụ na-agba ọsọ gbabasịzie n'ime ụnụ ụka ebe a na-enye ụnụ ara nji and unu belivuru narị arenji ya bikos ndị na-enye ndị na-enye ụnụ arenji na-akpọ suit and hmm? ndị na-enye ụnụ nwa arenji nwa nwa chakakpọ nsọ kama unu ji abịa nje ka ji ka ede ewere m ike dị mkpa gwufụta ji ahụ na ede ahụ ụnụ abịa kpokọrọ ya je hazie dete na ọwụrụ nri na-eshifụta anị gaa ya na-eri kama unu ji abịa ka anyị mewe ya nọọ ibe eji zụwa anyị ụnụ agbafu ụnụ n'ebe a na-ebutere unu indomi na makaroni na-emere ụnụ ya ihe ihe ihe ihe nge mmeri chichicha ndụ chichicha ndụ chaka ma unu a m ga-abịa kpọkọrọ niile ụnụ ga-anọtarịrị be anyị unu ji anọta hmm? unu ga-anọta agbasi ụsọ agụọ mail ha ga-anọta ụmụnne nkabawo agaghị m ekwe ka agbasi amụrụ dịka na mba ka a mụrụ ibe nke ahụ nji gold onweghị ibe anọghị n'ime ya ebe unu je na-anọta na-eje na ọtalụ mgbe m ji akọmensị ọtalụ as a tourist place kọmensị ewudude nke ọ dị mmiri niile nọ saịdị be ya as a tourist dozie the place ị na-ene anya life adịwakwa development a lot of things ebido bịawakwa they said Mr. Ibu is back Mr. Ibu is back to life anaghị m ege onye anyị kwụrụ m now anaghị m ege ife anaghị m ege nollywood content creators all these people stealing by tricks anaghị m ege ha nwe my life enweghị ibe na enweghị onweghị nothing onweghị dịka comment onweghị dịka content ma ọ comedy na my life my mother mụrụ ụmụ seven in a in a, a, big a big that is in a place ebe nwere udude nke na habagol because of christian christian religious knowledge tie ọgba aghara na ezinụlọ my ụmụ ụmụ my mother nwụrụ like that nwụọ ka ọkụkọ four nwụrụ anwụ tred ndụ so fortunately i happen to be those uh, the, the surviving one the 51 na the last so onweghị onweghị onweghị comedy ma onweghị netiri ibe m na-eme wụ serious thing serious serious business ka m nọ na ya ịbụrụ udude nke ahụ nọ be pụrụ mmụọ ahụ nọ be <laughs> to god who made me ya ọmụnwa traditional nwoke ndị na-agbara ya ọsọ gbawa ọsọ mụnwa ekwechirigo na mmụọ ahụ adịmbutu mmụọ ahụ ọ dịka ebube mmadụ ha ọ dịka greti nchọrọ edo ịdụ e mmadụ ha ọ dịka greti m chọrọ ịdụ ife emewenụ Joy Adaobi Joy Adaobi enyi nwaanyị jee paịpụ uche mba gbara my broda ọgbaka mewe enyi nwaanyị jee paịpụ Joy Adaobi togod ebe na aba aha ị kpọrọ ka nzi ịbụ ha na ndụ a mụrụ dị one na saịdị ebe na-abụ aha kabasi ịghọtago ịbụ ndụ na-eji oji fasi ụmụnwana ma ọ wee kwuru ọbịa so ife ha ji were ekwuru ọbịa fasi ekwuru ụmụọna ọnụ ụmụọna ka enwere ekwuru so ndị ekwuru ndị ekwuru na-eji oji so ekwuru owe ekwuru obiara abịa be anyị na-azazi ekwuru ọbịa ine ha anaba anya ọwụrụ na ọ na-eji oji mara na ọ ndụ ekwuru ụmụ ọ na anyị nụtara anụta bụ ọba bịara buru be anyị ịghọtago azazi ekwuru ọbịa so ekwuru ụmụ ọ na enwekwara ekwuru ụmụ oji so ị na-ene ndị ụmụ oji ndị ekwuru fa na-eji oji so ịpụghara ndị ahụ na-eji oji fasi ekwuru Mm-hmm. all mixed all <laughs> mix mix mix blood so mụnwa mixiri wuti ndị na-acha uhie uhie wuti ndị na-acha uhie uhie so onye na-acha uhie uhie mizie wuti onye na-acha uhie uhie ọcharakwa uhie uhie na-eje enwere nwere ike cha edo edo na-acha uhie uhie ahụ mere ịbụ ndị ije na ana edo ịbụ ndụ a na-acha ka tradishonal ndị a ndị ahụ ndị otu anyị ha na-acha uhie uhie mana ịbụ ndị a na-acha ka ike nguru agụ ndị a na-eji kpee ike uke nguru agụ ma ọ ife anya ụbaba ndị otu jee paịpụ ha to god fasi ekwuru anyị na-ekwuru ụmụ oji ma ọ wee kwuru ekwuru <laughs> mana ịbụ ha na ndị a na ịbụ ha na onye a na-edo ma ọwa onye nnewi ọ na-acha ka traditional woked gbawa kama ọcha ọ mix blood anyị ndị na-acha ufi ufie na ndị na-acha ufi ufie kros wo onwe adịna ha gbogoro egbogo na complexion ma ọra ha gbedatatara egberata mana vaje na-achede ha ufi ufie ọ ga-eji gba ya na ọcha na ana edo mana ịbụ ndị a na-eji ndị ekwuru aha ewenakwaba na ebe eji ewenaba wa na ojii saịdị abia steeti saịdị ya orijin fe bekọ anya ka anyị ji ama eh, parents anyị ji ama ebe mmadụ si mgbe gboo enwere anọ ọcha ụmụazị ha nwụrụ na anọ ọcha na-acha ọcha ọcha ha na-acha ka na ajabebe ahụ enwekwara anọ edo so ụmụ anọ edo na ụmụ anọ ọcha na fadụ fadụ ka ejere gbago ejere wao nene kavado o ndio ga ufe fe fe ndio nezi ekuye ndio nezi ekuye big bigger biggest fe fe na muhammad aga imu aga ha school bi adda gara school mana yano ten enwere daka daka dakest e dak daka dakest iwere na onye ahụ dak ibu nke ọzọ ọdụkwa daka na ikike a na-agba mc ice ịbụ na onye ahụ oji onye a na oji ga ọwụ mm-hmm. asị ya gbakọrọ ha ụmụnne kịta ọkpọkọrọ ndụdụ ka ya fa fọm kwa fa na-abeghị fọm ọdịya steeti <laughs> enyiwe anyị ji ịpa ikwu a jọ ya do obi eje o so ma na onye saịdị be anyị ka ọwụ <laughs> kwenu vivian nwabeghị m ọwụrụ n'ọgụwụ ihu anọ na kama ọwụrụ n'ọgụwụ ihu anọ na profaịlụ gotogod i <laughs> nwere were na m ekwu mee te ekwute nke njebe ahụ nkwuchi ya nnagbuo ka nlaha ụlọ ahụ nke ụmụ nwanyị be anyị na-ebere m akwa blak blaka blakest bi eziokwu bụ ndụ ka eziokwu sọsọ ọkụ ịbịara n'okwu na ụka mgbede iwu ha traditional ogede black, black, black. I'm gonna fair, fair, fair in complexion. Fair, fair, falale, chineke. na na-enwe aṅụrị anyị ma na ife isi ike dị anyị ma na ahọrọ ya na of people I'm an alien erie na-elọta of people all I mean, a lot of people nearly great na complain. But in times of every damn thing, you know when nature is in a heat you hard. Na enwere onwe gị obi aṅụrị titụrụ ya obi aṅụrị ọkwa ibe a na ọ nọrọ ka exercise awụsọ ọsọ ijere fitnes ma ihe a ịchụ ọchị ụmụ afọ anụ niile n'ime koje onene operezigazia umu ife na-ene anya were ngwa ya Wer, Vieira, Vieira oh, na God, isi pụrụ m anọcha. ọcha pụrụ a na jebe anedo God. iji abụkwa <laughs> ndị ụkwụkwere ndị iji abụ <laughs> n'ụzọ ụmụ a na ojii nọba anyị. ị bụrụ ọnwụ. nna anaghị m ekwu ma m ekwucha nke nje ekwu ka <laughs> ọzụọ ezinụlọ ma emekwucha nke m ji ekwu ka ọ zụọ ọgụ feya feya fenye izi n'ọhịa to ọ dị izu ọhịa ka ọ n'ogbu <laughs> eh, ọhịa ka ọ n'ọha ọhịa ka ị n'ọhịa iji efe ya efe ọ n'isu ọhịa ka ọ n'ọha ọhịa ka ọ na <laughs> ka ọ n'ogbu ọhịa kedu ebe ọhịa nke ọwa hmm? omakamela no ninne na noli nakhona nkoneke vikito chai ngwa aulo bira bila munu no ọwụrụ na ọmụ nwa ya nwa mepee nnọọ ofu ofu ofu <laughs> ofu ofu ọfisi na Igbo lọta <laughs> ụnụ ga na-abịakwa ụnụ ga-abịa chụfụ n'ụlọ onye nwe mere mmụọ be anyị ji so m <laughs> ma enweghị ike ịnọ n'ala Igbo ma ọfisi ma na m ga-anọ n'ebe ndị ga na-awụ ma enweghị ike irute nso ebe m nọ ọ bụrụ na enwe onye a ga-esi erutenwu nze n'ebe nnọ nọ ha ga-emerụ by visiting and onwe ebe ọwụna m developụrụ n'ọya ka m jere eme datin ga-egbu m egbu ọ ga-emecha gbu m gbuo m etie nka solomon the vanity of vanity chai joya dobi nne onye ndị saịdị ịwụkwado <laughs> because ụmụ nwaanyị be anyị bịaziri gbabasịa n'ime ụlọ ụka nnukwu oge anyị nọ n'ụlọ anyị ama na ụmụ nwaanyị be anyị ji emecha hafa katọlik and anglican gbabasịa ụmụ ụka aliluya na eziokwu emeghe m expect mana this time around mgbezie ka mma ibe ahụ m n'ọkwa ụmụ nwaanyị be anyị karịrị n'ime ụlọ ụka aliluya enwere be anyị kejọ ya adaobi na-ewu onye saịdị be anyị nne ndị iwu onye saịdị be anyị ọsọ ịma be anyị onye isi ede na nka na izu ọhịa iji agba saịdị ha ọfụma eh? ọwụhụ ụka ya ka unu kwesịrị ị na-eje ife unu kwesịrị ị na-eje katọlikan dị anglikan mụnwa ka na-eje katọlik na-eje anglikan bikos mgbe m na-agụ praịmarị skuul ọ na anglikan skuul ka m gara emanuel anglikan skuul isuohia ọdụ nso na nananka emanuel anglikan jehova ndobe eziukwu na ndobe mmụọ gbuo na nanka na anyị nwa gara skuulu ebe ahụ ịpụrụ ya kịta nkechi bụ eziukwu chukwudi be eziukwu okwu ndụ be mmụọ gbuo many of them bi na side ha waya ka mmụọ be anyị ji were vuru m aka maka ọrụ ere m vuru ivu adịba ma na ahapụ m n'akụkụ banana na eji m ahọrọ banana rie so ya ka ma ji were vuru m aka at the end of it all you do no be made a do eziokwu sọsọ ọgbaka mere ga ịsara ya ọfụma ya okwu okwuluọla mụnwa agaghị ere ezi nwuru mmadụ ego jibe eje ha ekwe ọdụ ife na-eme ndụ politiki ndụ politishans na-ememe neten ha nweta onye neten ọwụra m chọrọ ime wụrụ ha na ego a na-ahapụrụ m ya ka m mee sọ nsọ mụnwa nobody fund me onweghị onye nwere ike ime as long as na m na-eme ife udude nke so ihe awụ ihe mere ndị nna nna anyị ndị aka a na-eme m ọ dakwa ha na n'ego nobody as long as na m na-eme ife omenala ọla esi m ojewekwara ụka mana these people these people na-eme m ihe a ha anaghị eje ụka because de enweghị ụka dọ na mgbe during the time of Jesus Christ ọ ihe otu a si eme ka o si eme according to ife edere ụnụ and amụghị ya n'ime ụlọ uka a mụrụ ya n'ime udude nke our ancient religion, ancient ways of, of uh, integration and the orientation, and the respecting the nature. And then we hear na gossip people, anyị nwere ya ebe anyị adị ga prove ya mgbe ndị mmadụ ndị ọcha ga-ebido bịa ebe anyị for tourist anyị agaghị agakọ be ndị ọcha again mana ndị ọcha gazi na-abịa be anyị unu ga like ya na at least ndị ọcha be ha eweta dọla anaba ha enye ụnụ dọla nye ụnụ iro nye ụnụ ihe a narie were ihe atụrụ atụ na so that time ụnụ ga-alaiki ya ọ 100 years nke aga ga years nke aga ga years nke aga so 100 years gara kịta awụ nke ndị ụka ndị ụka bịara na 19th century abatara na 20th century ha nọrọ 19th century and 20th century ihe a nọ kịta awụ 21st century so everything na-anaghachikwa back to the nature and omeghe onye ga stop nwunye not even Ebuka Obi ọ nekwa obere ihe dịka dị the reality ka ya nọ na isi na ị na-eme miracle ibe ahụ ị na-eme ibupụta ya ka ụwa fụ gị so na ị nweghị ihe ị na-ebupụta ga n'ụzọ nọọ ndị nwere ife a na-egosi egosi wụ ndị na-agba nkiri so oge anyị ji agba nkiri erugo ndị unu ga-agba nkiri ahụ ụnụ ga-agba nkiri from next week or from next two weeks unu ga-ebiro na-awọchị ife nkiri dịgasị iche iche ọ wụ onye nwere ife a na-egosi egosi onye na-agba nkiri we don't entertain gossips or or plank or plywood or na-evu feki feki anyị anaghị evu feki feki amụma ndiriko ọnwụ be anyị chee gba ndiriko ọnwụ agba ọcha erie nnu nkwụ zọkasịa ya ọ na-eje na-eme ya na-afụ ya ọ na-azọkasị nkwụ mgbe anyị ga-evufụta ife anyị nwere ụnụ ga onye ekweteghị ji emecha kwete ụnụ niile na-akparị omenala na ọdịnala ụnụ ga-emecha were fekinne naghachi bakta omenala ahụ ihe unu ga-ekwu yes na unu ewuo ndị omenala na otego unu mere omenala mana unu na-aja ọsọ na-akọva ọp de na ọla ka anyị ga-amụ unu waya unu ji akọva ọp onye nwere ibe a na-egosi egosi uwe onye na-agba nkiri ka ị bụrụ ibe niile ahụ unu ji so na ndị nna nna anyị mere arụ m ga-eme this time and ndị ọcha ga-asụ unu na ọwụ ha arụ onye gbuo ejima ijide ya anya enye m aka tụwa onye ahụ nga mana ọ dịsị nọnsensị ibe ahụ na-ata gị ndị nna nna anyị ejikwa eme nke a mee nke ọzọ nwanne ibe awụgharị njikọ ọwụ ndị nna nna anyị enweghị nri ibu ọjọọ famile ndị ọcha ka ha ji ka ha gwa anyị ibe ahụ ndị nna nna anyị mere ka ife otu ha si awoshipụ ndị nna nna anyị ọnụ nwa ndị gbakọtara ndị nna nna ụnụ azụ were ndị nna nna ụnụ gwuwe egwuregwu onye nwa mere ha ejighị bles ụnụ ndị ọcha dobere iwu ndị nna nna ụnụ ahụ onye nwa mere ndị nna nna ụnụ kwesịrị inye ụnụ na-agara ndị ọcha bikos ndị ọcha na-erespect ndị ọcha na-edobe iwu ndị nna nna ụnụ jee gwa anụ jee paakị na ndị ọcha na-edobe iwu ndị nna nna ụnụ from a to z ụkwụ osisi niile ahụ ụnụ na-eje na-amaghị mma na-egbu ndị ọcha anaghị egbu ya bịa na nne ya from A to Z mmiri niile ahụ ụnụ na-eje na-atọgharị mkpọmkpọ ihe mmiri ahụ na-ata na-apụ ndị ọcha anaghị atọgharị mmiri ihe mkpọmkpọ ihe ha na-eje na-ekele enu dị mmiri na-efe idi azụ nọ n'ime ya ọya nwawa omenala a na-eme mmadụ na one na-eje efe idi azụ nọ na mmiri be anyị ọsọ nsọ na-agụrụ ahụ ka a na-efe idi ya nọ n'udude nke ndị enwe mere mmụọ ji ha ji ebele ha ji enweta blessing unu jide agụ ino na nke ụnụ ụnụ egbu owere gwọrọ oke ite ha mụrụ ya adụzighị socialization adụzighị ibe ụnụ na-emezi wụ diabolic ibu jide mother et mother nature na-egbucha asị ndị ọcha na-edobe ịbụrụ ụmụ nnụnụ ndị ọcha na-eje golo nri na-efe ụmụ nnụnụ ịma ndị nri anaghị eri nkịta bifo ịma enwere obi nkịta na-alọ chukwu ịma enwere ụmụnna a na-agba ụmụnna ụmụ nkịta ọcha na ụmụ ahịa <coughs> unu ọma the history of the mites and the legends bụ unu unu ekipụ ya unu jide ife niile ahụ ndị ọcha na-enwedịghịrị ike imebi ụjọ kwe unu unu mebie ya unu che na isi ga-akpaka unu ọnụ ndị ọcha kipụrụ ọdụ steeti ndị ọcha anaghị egbu eke duto na be ha na-atụ oyi ha na-alụfuru oke ahụ nnukwute ihe ebe ọ ga-ebi mee special people na-aga ete care of those eke because ha nwere value mana the spiritual impact of that eke mana na ọjọọsọ ihe akpụrụ akpụ eke akpụrụ akpụ ka ha na-edere ha nidiri nke dị ndụ nke dị ndụ nwere ihe ọ na-alụ mana ya na-ese spirituality spiritual man make e the image of that eke ahụ make e the image of that mmụọ gị ahụ ọ na-eme exist ife anaghị eme exist ị gaghị eme imeji study about all those tren ụnụ na-anya tren ụnụ na aba ma mmụọ eji mee ọ dị tren na-ama ihe a kedu ihe niile na-akpụ akpụ ma alịlị, ma eke ma agwọ ma ihe niile wọchị ya dị tren kụọ ya anya na ya ebe ewere ụjọ tie unu n'isi ife niile ndị nna nna unu na-eme bifo unu nneghara ya anyị ọ maka ndị ọcha lụrụ nke a ewepụtara unu nke ndị nna nna ụnụ lụrụ na otu esi akọmuniketi unu lakịrị dị abilitis of understanding lack of understanding ụmụ ukwu osisi niile a na-efugbo unu nwere ife ha na-alụ enwere osisi ị ga-awụ onwere osisi o nwere osisi o ji awụ iruo nso eji azụ gị bụrụ osisi elukwere ya nso jọs 100 mita elukwere ya nso maka iruo ya nso ọ gị ihe n'ime ahụ yes enwere osisi ụmụ plantị ị gaghị emetụ ya aka because iwekọta ha n'aka dị ya o nwere ihe ọ ga-awa gị n'ime ahụ andatị na-adịghị gị na ahụ gị mana ụnụ na-eme itigasị ọdụ steeti n'ime ọfịa ọ na-eme ụnụ a of things adu na-enwe the knowledge of understanding otu ife niile na-efugbu unu ihe ọ na-alụ bifo ndị nna nna ọ ma ife ha nche niile na-alụ ime itinye osisi na-eme otu a n'ime ọfịa agakwana nso n'akụkụ ya ine ịfụ ha n'osisi ọ na-eme otu a ma ọ wụ nwa nwụ ife ma ụmụ flawa ọ na-eme otu a n'ime ọfịa agakwana ya n'akụkụ o jekwa egbu gị o jikwa gị ana ọkwa ọ nakwa aja igbu gị ọ dị enwere osisi na enwere ibe na flawa na-efu n'akụkụ mmiri otu a ka ọ na-adị mechaa ihe dịka ogwu ogwu na-anọghị ihe na-anọghị otu a otu a ka o ji adị ife ọsụkwara gị were ịkọrọ ọsụkwa ha n'ebe ọ magide gị and ọ na-eri ihe dị ndụ mana ọ osi ka ọ plant jos akwụkwọ ya otu a sogode gwuwuru oke ebe anyịkwa ha na na ya ọgụdego o rie ibe ahụ a lot of things ịnụkwu ọzọ ife ahụ dị ọ dị ada ịchọ egosi ngị ịchọ eje ngote ya eweta ehihie inweta ijiji ijiji baịkwaghara na ya ọkụchie ijiji ahụ aṅụ baa na ya ọkụchiri aṅụ ahụ ọchịcha baa na ya ọkụchiri ọchịcha oke baa ife ọwara baa na ya ọkụchiri datị na o mechikwa ha na ihe onye aka o si emechi <laughs> ije ha afụ afọ ị nọrọ di ya orie ibe ahụ o ibe ahụ ọ gbaekwekwa aka ote ife ọ na-eriwe ife dị ndụ adị ọ na-eprodusiri ihe a na-alaiki ite ikwe ha n'ọnụ ka i ya so unu ga-adụ very careful with the nature and ibe nature ahụ niidere with respect because unu na-eme ihe a the more unu na-fight the nature the more nature ahụ na na-eyi unu egwu so respect ya na nature ife ọwụ na ịfụrụ enwe anya ya ọwụhụ gị nwa respect ya unu enweghị ike imerinwu ndị nna nna ụnụ andị m ga-agwa ụnụ eziokwu respect enu ha nwa venus plant oke ịma dị plant le ya eziokwu sọsọ hmm, ịma m dị tri oyiri ọtọ <laughs> <laughs> mba nke o nwere nke yiri ọtụ nwekwa nke bụkwa ogwu ogwu ọ tụwara na ha ebu ogwu <laughs> ibe ahụ dị ọ dị so the more anyị na-study a lot of things na-achọ ka anyị ghọta ya the more anyị na-afụ from ụnụ mana anyị nwere aghọtakwa ụnụ nwa mana ụnụ nwa ndị na-anaghị aghọta because anyị chọrọ ịma a lot of things chere ka mmadụ na ọnọ na my plant ọ nọ ọnọrọ ya ka nsi epe icho mana onye bi n'elu nwere ya onye mụ na ya bi n'elu nwere deten nke m nwere ebe ahụ ndị a na-eri eri ezigbote ka m nwere ya nwoke bi n'elu nwere deten so a gwara m ya sị ya na ya na idere m deten ya o were mkpụrụ ya nye m so m na nkụwa deten na ọ maghị na ọ ga-efu so ọ bụrụ na ofu hụ mụnwa ji eje goro my own dosa ya na windo m ka m were na-akụzigasịrị unu a lot of things many things nọ n'obodo a if you want to know more ọ dị uh, possible mana unu enweghị dị ndị be enweghị dị knowledge of learning sọsọ ya nwere wụ ikwu otorogo baịbụl take action cast ya bind ya mee gị nke ma ọ mee gị nke ọzọ ihe dị ife dị n'ụwa na <laughs> ife dị were nwa ya ofind gasị out e enwere plant iji ya wee bụ ishort I don't need need imepe imepe ọnụ ọ bụ nwa udude nke kendo vaja na-efu n'ọbịa udude nke chai na <laughs> ife jinji ife mere traditional okedi o ji wụrụ traditional okedi ọwụ kash ọwụ ego ọ na-efugasị ọ na-efu ọ na-efu n'ọhịa ndị ife ọwụ na inidiri ife ọwụ na inidiri enwere ife na-evute ịchọ agwa nga ife na-evute detem imere ife ahụ oyi gbawa idobe ibe ife ahụ na-eri ife ahụ bịakwa ha n'ebe gị na-ele anya datị na-efu obe ụlọ so ọmụnwa tradishonal nwoke dị nke ka njikere jee paịpụ nke ka njikere onye ọwụda na-achụ ego gidigidigidi ha jekwa evute ego ahụ because the society of today believe in money. ọ bụrụ na ị nwere nọleji nwe ha ego nwanne ejide ga-ewere gị tụwa gị na mmiri so ife a na wu ego ogo na ị nwere ego i nwe ha nọleji to god who made me and you gụnwa ka e na mana ife niile aha oge nke aha na-aga mgbe oge nke ahụ gara anyị nwa ga-abịa nọchie ọmaka mere ụnụ ọgwụna ka ọha anyị n'okwu na ụka mgbede taa ịma na anyị emetachaghị ya ọfụma bikos anyị adịghị perfect and eh, awụhụ ngwụcha nke ikpeazụ ya nke tata awụhụ ngwụcha okwu na ụka so anyị ga na-abịa kwada nke na anyị emete ha ọfụma tata anyị nwere ike mete ya ọfụma echi mana ị mana anyị mete ya ọfụma ị mara na okwu na ụka abịago na njedebe so okwu na ụka agaghị abịa njedebe anyị mechakwa ya anyị ga-achọ na n'ihe otu anyị ga-esi emebi ya emebi ya one side ka anyị nwee ike ịkọntinu kwa ụbọchị ọzọ onye afụrụ tata asụpụkwa ya echi hmm? ibe isi ike adụgo adụ mana anyị na-ayọ ndị ebe anyị na-ayọ mmụọ niile unu kwere na ya mmụọ niile na-emere unu ibe mmụọ niile unu na-eso were bịa ụwa mmụọ niile na-achara unu moto na-edu unu ma unu ama ma unu ama ha anyị na-ayọ mmụọ ahụ n'ime ibe isi ike a ka hapụ ime onye a chọrọ achọ ka hapụ ime onye a chọrọ achọ n'ime anyị hmm? at least onagode provide ogodo two square meal anyị ga-amanage until this ogane time abịa na ngafe were na-ayọkwaba ka ha nwee ike ịnakwa spik kwa ime unu ka a marakwa na ụnụ ga na-agba mbọ na gasi ma ụmụ ibe ọzụzụ na-eme na-awa ọkụnụ ka ya na ekpere sọnsọ kama ekpetụkwa ekpere alụtụkwa ọrụ alụtụkwa ọrụ ekpetụkwa ekpere ụmụ mere nwoke ụmụaka nwanyị nwaanyị n'ime ibe niile na-ebenụ ana m ayọ ụnụ ụnụ adịkwara confuse ọwụ na ụnụ dị confuse te nke ya na-agba ọtọ traditional nwoke dị a sọpozuru m ịdị too much confuse in my life because of otu things were treat m when I was young mana adịghị m confuse achọghị m ka ụnụ dị confused na every kind of difficulties smile ọwụghị gị nwa bidoro dị ọwụghị gị nwa butere ya and eh, in every situation put smile n'ebe ị na-eme kwuo na ote ka chukwu si wee chọọ ya na uche chukwu mere keep on moving ọ ji adịrị gị mma one day o ji adịrị ya ya mma one day ofu ụbọchị ọ ga-adịrị ya ya mma ife ọwụ na ị na-eme tinye uchu na ya ife ọwụ na ị na-eme tinye uchu n'ibe ahụ ị na-eme ọ bụrụ na tinye ha uchu na ya ọ gaghị abịa na mmezu mee ihe ị laikiri be the best dị creative mee ọ ọwụ na enweghị iso certain things mmadụ ga-awa omebe osi owuroworo mmadụ jụọ ese ask jụọ ese sik you shall find. Ask, it shall be given. Knock, it shall be open. jụọ ese unu anaghị na-agba nkịtị na-ene sọ nsọ n'anya ife a na-emebi unu awụna sọ ndị na-ege ntị without eju question na na-ajụtụ question na na-achọ for solution onwe ife ọwụna ịlọrọ na nlọ ma ife ọwụna bịara gị na vision and ịdụ redi na ị ga-emenwe ibe ahụ nwanne why not talk about it nwanne why not discuss about it mana ibe ọnwụ na ị gaghị emenwu ịbịa nnọọ ka ime ka jee pak ka ị nwee ike isik attention from people ka people nwee ike ịhapụ ibe a na-eme gebe gị ntị nwanne ịnwe a nwekọta ọdị okwu ahụ ndị mmadụ nwere ike ga-ege ntị nye gị trai ịgazie ka ime ihe a gị bụrụ dị ego gbafụ na ụdị na ịhọrịgo dị people irigo ndị mmadụ mugu ọkwa mere eji akụ mmadụ ibe ọya mere eji akụ mmadụ igwe n'ọba so ife ọwụ na ị na-eme the serious and the focus and the come out with it ị ga determination ị ga-eru the place mana ọkwa na ọka ịbịa mee ndụ mmadụ nwa guy ma wee nye gị the trying ị chọzie ka i buru ya eme ihe a na ịga ego people people ga-akụjikwe gị ọba eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ sọsọ eziokwu ji eme gị na ịfụtara n'ohu sọsọ eziokwu and the working hard nwanne ọrụsọ sọsọ ya nwewe ọgwụ sọsọ ya nwewe ekpere sọsọ ya nwe ihu ọwụ na mmechakọta ihu ọwụ na nwanne na-ekwu eziokwu na ọkụ adịgo ova iwe na-ewe onye ọwụda ma onye ukwu ma onye nta ma onye ọcha ma onye ojii were eziokwu na-esobe sọsọ eziokwu ka people ji survive now sọsọ eziokwu imegharị ya ahụ kịta everybody na-ene gị anya everybody will suspect kpọtọ ntịrị ha abịa mee investigate emechaa bụrụ na ihe ikwuru kwuru eziokwu rotisi again power rotisi again ibe mụkwa onye nwere ike monopoly of ibe ọwụla na na-ekwu eziokwu osogologo ego mmadụ mmadụ na-aga omee aka na akpa wepụta ego tọfụ mee pritend ya na ego a mere ndafụ nwanne ọ naghachi jụọ oge eburu ego ahụ ọ bụrụ na efuru ya gwa ya ị maghị ebe onye nzọpụta si abịa ị maghị mgbe onye nzọpụta wa bịara ka ọ tara ya ya ofet ịdachafụ dokwuo nwa obere wise in this time of difficulties because ibe niile na-eme ife niile na-eme afụrụ m ndị na-achọ onye be na-ada achi sọnten mana ba abụghị onye trutiful pesin ha ga-enye ya so ọmaka mere ụnụ